Eze a na-ege anyị ọdịnala bụ eziokwu ọdịnala bụ ụzọ ndụ ịma na o nwere olu na-etipụ na-asị ụmụ igbo chegharịa ụmụ igbo chegharịa kwambosi kwambosi ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na nkụzi ezana ezana ugochitubelu onye ọma na ọrụ igide onye mgbasa ozi oziọma ọdịnala gabadịru eze ala ụbọchị tubelu oya nwanyị jere m ọnụ ọdịnala bụ ụzọ ndụ gabadịru eze ala ụbọchị tubelu onye ọma na ọrụ ibite onye mgbasa ozi oziọma ọdịnala gabadịru ezaluluka chichubelo onyamanyeje mondo ondinanabuzo ndu yabadilu ezanegadi ugochitubelo gadi ugochitubelo tampo oyadi maka na eziokwu anwa chacha ndị ụka erighị anyị fọrta mba gị oo

ọ ọ nọ na agba adịghị eze ifite onye ozi ozi ọma n'ihu ee ọtụtụ ọma na ụmụ ọdịnala Igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu nke ọmụmụ nwa efi, Eze-Ana Ugochi tubelu na ifite na-anọ n'isi ya ọ ga-awa nke eziokwu ruo oge anyị ji awa eziokwu niile agba abụkwa m onye isi nchụaja na Ugochi tụgburu ọdịnala na tempụl anyị na-agba afọ gba afa miri emi lụkwazị ọrụ mmụọ dị iche iche distansị abụọkwa na-ebara ya na ọrụ mmụọ ọbụla anyị na-alụ ụda ma anyị na-agba afa ma anyị na-alụ ndị ọrụ ndị ọzọ abụkwa m onye isi nchụàja na ọdịnala restoration prayer ministry ụbọchị anyị ji alụ ọrụ anyị ji ekwubi okwu n'isi friends of the temple ya na n'isi ndị anyị na-arụrụ ọrụ mmụọ dị iche iche and our fans all over the world ụbọchị Wednesday anyị etinyeghị ihe ụbọchị Monday and Wednesday ụbọchị anyị ji arụ ọrụ ikwubi okwu maka na there is power in spoken words but what you don't know is only a mystery to you okwu oh, You got so mmemme gị ya bụrụkwa onye mgbasa ozi ọdịnala Igbo you can call me an ọdịnala evangelist my mission is to help people live better life n'oge awa nke eziokwu bụ ga-eji ji awa eziokwu niile agba isiokwu anyị ji beta ihe niile ị kwesịrị ịma gbasara changing of names I mean ya name yes and ihe kwesịrị ịgba gbasara surname chenji. lots of people are changing surnames because the others dey change mana mma akọwa ihe gbasara surname ụfọdụ chekwuru na ọ bụ ha na-asa ji ha onye ndị a ka eji bịa n'ụbọchị taa tụ mhm. anyị akọwa ya ọfụma bifo anyị gaa n'iru echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa disemba ga-ebido ụbọchị tuzdee bụ 6 mana ọ bụrụ na ị chọrọ ibuk mgbe a naghị ebuk bido taa wee ruo monde monde wụ deadline aja mbụ n'elu aja ịpụta ihe aja anyị na-achụ n'isi ndị frans wewuchas na ndị na-esonyere anyị ọnwa ọbụla ndị distansị abụrụ ebara ya inwere ike isonyere anyị ebe ọ bụla ị nọ ịchọ isonye ihe anyị ga-eri n'aka wụtara prayer request then the main direction chokwu ntuli aka nọmba aja anyị ga-eji achụ na tempụ, bụsị anyị ga-ebido ya na 6 anyị ga-achụ aja 20 days of hours na tempụl then ya bụ aja everyday ngareji na tempụ na-achụ ya bụ aja bọsị 19 a ga-achịkọta ya anyị chụkwa aja dị iche iche bụkwa ebulu mee sara ka ndị mmadụ erikwa ma nwụọ esigo na aja abụnye ọtụtụ ndị mmadụ elu ndị na-esonye na aja amadogo mana maka gị gbagba onye ọfụ ihe ị ga-eme ewu send ala anyị meseji na WhatsApp 0805 7837 672 I 0805 a message aga gị aka anyị nweta meseji gị agwazie gị details need for you isonye gị aka kwesịrị then bụ na mondays and anyị ji ekwubi temple nwekwara ike isonyere anyị na mmụọ nwekwazi ike ịnọ present ma ọ bụrụ na ọ masịrị. den ka anyị gaba n'isiokwu n'ihe anyị ji maka ya wee bịa n'ụbọchị taa ekenekwara m friends and well eh, ndị niile chetara anyị ụbọchị anyị mere anyị mere ọfisi nwụkwa my birthday na-abụ na-abịa every December eh, first ọtụtụ ndị mmadụ send dia best wishes ụfọdụ sendiri ego ụfọdụ sendiri so many things I really appreciate you all. ekpere mbụ na n'ebe niile unu si wee nweta ihe ọma dị iche iche unu sendịrị m ma ndị bere ebere ma ndị gọrọ ọfụ ma ndị sendịrị gift ma ndị sendịrị ego a sị m n'aha Chukwu okike nke pụrụ ihe ọma niile unu bụ n'obi ọ bịara ụlọ na mmezu ọ gara ọfụma ya mmemme gara ọfụma so ya mmemme anyị mekwudo bụ Thanksgiving onye nye Thanksgiving ihe niile gara nke ọma then isiokwu anyị ji wee bịara ụbọchị tata bụ changing of surname o nwere uru ọ ga-aba n'iribret mmadụ ma ọ bụ ịgbanwe afa osinia fai gaa n'iru anyị jikwa kaadị anyị ga-eke n'ụbọchị tata ọ bụ MTN card and the Glo so ọ bụrụ netwọk ị na-eyuzu before the end of the program ma agwọ the kaadị ọ 500 naira each na ọ na isiokwu anyị dịbịa bụ ya ihe ị ga-ama agbasa agbasa nem yes nem dị ezigbo mkpa afọ onye na-achọji ya yes ị nwere ike ịgbanwe aha enwere so many reasons mmadụ nwere ike iji wee gbanwe aha ya for put and it should be for positive reasons o nwere afọ a ga-aba gị ọ bụrụ afọ igbo okwu afọ igbo okwu ma ọ bụ afọ arịrị ị nwere ike as ya conscious level na agbagota ị nwere ike ịgbanwe aha ndị a yes there is nothing wrong about it ọ gwaziri ndị akpọrọ oku ọkpụkpọ oku agbanwere afa ha maka ihi ogo dị elu maka ihi ogo dị elu nke ha gbagotagoro o nwere some position in life ya bụ agba ogo oku onibie na o nwere afa ị ga-aza na to assume that position. Yes. That was a special call required ya. ịghọtara ya yes elụtara m mgbe m na-achọ ime ime dibịa yes abụrụ m nwa chụzuru afa nna aza yes ogbuefi bụ taịtụl ndị enụrụ n'onwe m maka n'ihi na na m ụmụnna m efi gbuolu ndị nze na ọzọ niile ọrifite gbuoro ha efi enyem m taịtụl title ogbuefi ya denụ eze a na-abụ na ọzọ afọ ọzọ m ghọtara ya so ama na-enwe afọ ọzọ maka na ọzọ bụ exalted position n'ọdịnala Igbo so mgbe ị na-aba na ya bụ ọzọ hood yes afa gị ga-agbanwe maka na nnukwu mgbanwe na ọkwa dị elu ka ị na-agbago ịdọt ka na custodian of culture of your people then mana ugochi tupelu ugochi tupelu abụrụ afa nchuzu n'onwe m eze ana bụ to describe the type of ọzọ nchiri na-echiri uze ana ịghọtara ya Anị maka ihe na nchiri nze ana and ana bụ isi mmụọ o nwere onye ọbụla chiri ọzọ n'ala Igbo ga-atụ nzu lin karịa ọzọ ezan ọlesi nwezi ihe ọzọ ndị onye anwa chigasịrị maọbụ na onye abụ aka ji ọfụ mmụọ nwere ka adịzie bikos ọf mmụọ na-efe mana ọ bụrụ na onye chiri echichi ya kwụsịrị n'ọzọ o nwere onye ga-atụ nzu lin karịa ezan maka eza ga-atụ nọma nzu onye ọzọ ọbụla chụrụ tụzie stra wan fan maka na anabisi mmụọ so ezan ga-atụ highest onye ka njizi e asa ịza den ugochi tupelu bụ afọ mmụọ nyere m mgbe a gbanwere ọnọdụ m dịka onye nchụaja all one of the night nọ eh, eh, midnight meditation during my spiritual exercise ka m na-ajụ mmụọ ebe ọ bụ na ha na m anabata gị ọkpụkpọ oku a onye n'obi m niile na m ga-eji ozi a den wee kpọchie onye ụwa m si ya ka ọ kwudolu m n'ọnọdụ a kere aha m ga-aza o wee sị m na chi m ga-etube m ugo na ihe m ga-aza ahụ ugochi tube n'ọnya uchi m n'ọnya tube efere dabasịrị ọbụrụ mmadụ ewe ọchị dị afọ dụrụ kọmọn amakwa na wut taim ọtụ ndị mmadụ ga-ala ike ezi ya maka na ndị ọ na-anụ ya na ọ na-akpọ ha ụtọ mana ọ mmụọ chi onye ụwa mụ nyere m ya gwa m aha mma aza ya ọ bụrụ bụrụkwanụ taa ka mmadụ ịgbanwe aha gbasa aha ya bidoro ya ọ dị mma na even among the religious line yes ka mma alụghatụ ka m nwere ụka rum mgbe m alụghatụ a nwere nsogbu ọgwụgwe na iwọs n'ụka rum enwere ọtụtụ ndị so-called clergy lesson ndị reverend sisters ee mana Tonya Amonado we kitchen it, Hammanetra Hammaniam will vow. First profession, second profession, and final profession. Yes. But once you took the final, final profession, you are you assume, no Jesus, Ndo Kobia Wuzidiki. <laughs> According to according to Karum. Mao Amaizegi Wederengi. Instead of Naka Ebe. Abanyegia Nakani na Jesus Abuko Dige. <laughs> So, MSC guy, you change your name. Yes. You change your name to one religious name. Uh-huh. Elota onye Onyengma of Mogawa is one of the Reverend Mother mma I have Sister Mary, Mary John, Gene Kawa. I'm on not this, but that. No, they're not. Money, I'm So, when they do, Sister Mary John Geneka one of Immaculate Sisters. So she's a good person as a person, yes. So then you were mara atụ bụ na ọnwụ na onwere nwanne gị nọ na congregation ndị Reverend Sisters. ifu na mgbe anwa na oge ọ ga elu na ha karịa maka ọ karịa ka ọ nọ na ha karịa ịfụ na ya gbanwee maka na na-eweziri na ọnọdụ pụrụ iche ọ at that level ka aga o nkwara ihe ọzọ ya emenụ etu a ịma na pope ndị ụka Rome aha ya so pope Francis ọkwa eziokwu yes mana ọ bụrụ pope Francis gwa original name ya once you are elevated to the office of the pontiff Roman pontiff afa gị ga-agbanwe ị ga-ahọrọ afa ị ga-arụ ọrụ with ịghọtara ya <laughs> so yes all oh, special calling kọsịrị ya yes ịghọtara ya ịghọta gị ọkụma so o nwere ihe nwere ike ime mmadụ agbanwe afa afọ ya maybe it is because of the position onye nwachi. ya hmm. ọ bụrụ ọzọ ka inye mmadụ gị afọ na gọọmenti ị nwere ike ịwụ ọ spika So before you know it, I hear that knows you, Mr. Speaker. <laughs> Originally, before I became Mr. Uh, Speaker of the House of Representatives, I already had like Mr. Speaker. And because of that position, I want us, you, he can still be addressed as Mr. Speaker. <laughs> so nwere ọkwa dị enu ya wee ịbanye then fụ na afọ onye ahụ echenjikwa etu a ka ọ dịkwa mebi somebody gbagotara n'ọkwa mebi gọvanọ or uh, president ọ bụzie his excellency mmadụ gwara gị gbaa mista his selensi saa gwa wụwa ihe ọ chọrọ ịgwa ya nwa amarụgoro ọnya ka a na-eme adresị so etu is allowed in m. Yes. ọ gwara ụfọdụ kondishọn ya bụ ọdị ịghọtago ehe ike mgbanwe afa nwe ihe adị n'afa gị yes ọ dị n'ọdịnọma ọ nkwara afọ enwere ike ịba gị maka afọ onye na-achọji achọ enwere ike ọgwụ na the meaning na afọ awanyelu na-ewe gị down na spiritual realm bikapụ nwere ike iche mana ndị m problem ji maka abịa taa bụ ndị na-agbanwe surname ọ bụrụ na surname a dị meaningless kama na surname a ha na-agbanwe with the mindset na surname a dị responsible for their predicaments. There is one there is one young man that came to my to the temple. some days back afta ka mmadụ ya fụsị Westminster eh, na ya chọrọ ịgbanwe afa na ya chọrọ ịgbanwe afa ha na-aza afa nyanwa na-aza asụle mgbe a mmụọ bịa gwa m mụ gwa onye a na nsogbu ya esiro n'afa ọ na-achọ ịgbanwe na nsogbu ya esi na nyanwa na achụmadị ya achụmada na afọ ahụ ọ na-achọ ka ọ saa kịta abroad abroad uh, is not even better gịnị butere ya o nwere ụfọdụ challenges of life ọ na-enwe ups and down yes e nwere ụfọdụ ihe na-emegasị na ngwuru maka ihi na na ha emere ihe a tụrụ anya aka ha ka ha mee ha na wee na-enwe ups and down bido n'onye isi wee ruo n'onye dị afọ o wee belivuo na ihe na-eme ha si na ngwuru na foundation family ha nwere foundational issue onyanwa obelivo ka e gbanwee surname ha na-aza zabazie afa nna mụtara ya nọ nna ya dị ndụ that his father direct father the man ka dị ka dị ndụ mana the man na onwe ya life ya ọ bụrụ sent ida <laughs> So Mwagwa eh, my uh, problem is not from your eh, is not because from your surname. Ime ihe atụrụ anya n'aka gị. So ọ oh, ya mmụọ eh, si ngwa mmụọ ya ka m gwara ya. Mana ya na-achịkọwalụ gị gịwa na onye gị m ntị. Osuro n'afa. Yes. O nwere ndị mma gbanwechago n'afa ha ihe na-ebe dị na-ebe. Ịgbanwe afa sọ na-eme a na-esikarị na ndị eriri eri. ndị eri ha ha front and back narị chenji ha nwere ike ihe na-eme na ngwurube ha ha na-eche na ọsọ ha butere ya dị afọ ha agbawa mbọ ka a gbanwee sọ my brother my sister your problem is not for your sọ nem the problem you are facing right now is you yes and it can only be connected by you ọ bụrụ na ikwere I'm a living witness mgbe a kpọrọ m okoko mkpa ka bịa rụọ ọrụ a years back I refused eresivụrụ m lost of brulala mpịawa azụ n'ụzọ dị iche iche ka m kọọla gị in early 2000 fat in early 2000 okay that before even 2000 before 2000 from 1997 1997 ka m register company mụ as a limited company ịmara m na-akụzi nkụzi ana m like iji onwe mmadụ ọ the founder Polanton Integrated Limited ọ company m register mgbe m register ya properly with corporate with corporate affairs was in the year 2002 yes m register with corporate affairs mana mana afọ abụ afọ draft golo before the year 2000 na afọ kọmpani m ga-asa mana mgbe a dọkụmentịrị with CAC Corporate Affairs Commission Abuja was year 2002 now the company nwere office na Onitsha owere Road I was still very young then about 20 years ago 20 years then now o wee bụrụ na they were accompanying not into water drilling. But before, by the year 2000, I became the youngest guy that owns a, a water drilling company with, with complete drilling equipment. I, I own my I have my own drilling rig, if you know what it means. Uh, motor and yes, I, I have my, my, my own. Yes. ọ mgbe ahụ m nwesịrị nwee my training rig ka register company Paul Anthony Integrated Limited na mgbe e rejistara afọ yes mgbe e rejistara afọ a the company was doing very well doing very well Messian travel out when I came my order before I traveled out I handed over everything to my junior brother yes my junior brother is still in the field till date yes So we still have drilling rig that is working. So he's the one that's in charge of drilling, sinking boreholes here and there. But eventually whatever happened na mgbe mbịarụ bịara nwecha anyanwụ ihe mesịa bido nwe mpịawa azụ bido nwe na-enwe problem here and there here and there here and there I later allow my brother to be pushing the business I ventured into another business

mụnwa na onwe m mana something is wrong mmadụ agbara na-alụ ka elefant ma na-eri ka ọkụkọ ịghọtara so ama na chalenji do nwere ihe dị ya na mgbanwe onwe ka nsi wee jee ụfọdụ ebe n'ebe e na chọọchị wee agwa m nwoke na ịma na ị nwere kọl ịma na ị ga-ebido ọrụ mgbe mgbe that time I'm not interested you know as a catholic that time si igwe ministrị adịchara isi oge anwa ndị nwe ministrị ama na mebi Afadele Mbakano, and the few ministers, candidates are not known with minister. minister. Or later came because the minister. But before then, the candidates are not into this administration of it. So one of them was like, I'm not interested. So I'm traveling out and everything. So when I go there, I mpịawaazụ at steji stage ruru ọ bụrụ na m rụọ na nrụ kọntrakt now then make a profit. Let's say that make a profit of 200, 500,000 or even 1 million. And when you can I buy the next site, if you don't have problems, either a pipe to any man, more name will broken pipe and challenges or the other to ensure that that money I want with that, that 1 million dollar as a profit then with our previous sites will go down. If you don't can see, so challenges adị avoidable enwere nkwụsị ka ọ na-eme adị emebu mekịta bido bebe that challenge is that time was to make sure that na ihe mkpatara na mgbichekwara ya n'ọnụ that is every year busy boy ghọtara ya enwere m ike nrụọ ọrụ like na-alụ 10 sites ọga ọfụma maybe enwe m service of maybe a million or more na enwere ike ịba na the other site 11 site nwee problem And in order to maintain your good name, you have to empty that your bank account, use all your money wey rebuild you as a retreat rather another borehole In order to go with your good name. By so your bank account achakwana if you look at it, at least I word like I can't continue like this. So if you are went ups and down, ups and down. When more mellow, ọ bụ na ego dị na akaụntụ agwụrụ, another one will not come in. I know man, I'm not free money. I pass through such things. yes nwere oge o mere ihe ọ na-eme mbụ ọ bụrụ na arụsị ọrụ mebie ana profit of 200,000 naira ọ bụrụ na that money agwụrọ another stable money amadi ịghọtara ya ee so ụmụ ihe niile ahụ ihe na-eme at a stage a na-apụta a na-ezi ozi na ihe na-eme m si dabe nna m nke ịfụ ka prọfesi si eme yes ihe na-eme m bụ na enwere m ọkpụkpọ oku si na my root from Vietnam enwere some agreement emebiri kwesịrị ka rebuilduo ya reestablish ya activate ya ka ọ baba uru example agwara gị na ngwurube nna gwuru ebe emebiri ọfọ yes na my family ọfọ was destroyed by my own father kemụtara m direct that ọfọ na-enye nsogbu because dịka m gwara gị na mgbe na emebiri ọfọ ọfọ is a symbol of authority ọfọ is a, a, um, a staff that controls all the prayers all the longing, longings all the good wishes of your ancestors ọfọ a ka ha ji kwubie okwu si na n'ihe ọma na-eme na be ndị ọzọ ga-eme na be ha na ha ga-adị ka echi na echi adị agwụ agwụ na ti ọfọ na na ha ga-adị ndụ ka nka rie akụ ụmụ ha ha eti ọfọ n'ala n'ihe ọma dị iche ga-emere ha tie ọfọ n'ala n'ihe ọma dị niile ọ ga-adarafa n'ala ha tie ọfọ n'ala n'ihe ọma dị n'ala ọ ga-epu mepụta ife mmadụ afịa eti ọfọ n'ala ọfụ a ka eji wee seal those agreements and those covenants mana mgbe e destroy that ọfọ ihe ọ bụla bụ na the family have destroyed the symbol of authority of the family na mgbe a esuru ọkụ n'ọdụ ka mgbe a abastadiziri the, the, the, the, family greatness. So, bụ ọfọ na-apịa ọdịnala na-aga erestọ dati ọfọ ka e wee restọ akụnụba famili ya mana bikos of na ọfọ famili a na-erestọ ọdịnala wee na-eme rice and fall so ndị na-afụ ụzọ na-afụta ya na-enwere sọ nkọmenantị emebiri na ngwuru then dị afọ ha ga tia ya na o nwere ihe si na ebili na-agba ụgwọ ịghọtago so in ya own interpretation ma the interpretation of the seer enwere ike a na-agwa gị ihe na-emekwa na be nna gị na o mmụọ na-ebili m abe nna gị na-ebu ụlọ agha na-ebu ebute na ụlọ ama aga n'elu na o nwere ike sị ka ọ lụọ ọrụ ezinụlọ nwere ike sị ka ọ bịa mee nke ihe niile ọ na-emewo ahụhụ nwere ọbara ọbara o metakwa ihe na-ebe na aka na-ebe nke ọ nwere famịlị mma lụkọtago ọrụ ezinụlọ ihe na-eme na aka na-eme kama ọ ga-aka ma ọ na-aka njọ <laughs> so ụdịghị agbakọtazie na-agwazi gị na ihe na-eme gị si na ngwụ emekọta ịnya onye ike ọ na-achụ onye eriri eri ịchọzie to do away with any connection with your family o nwere ike ọla irizie gị na ịchọwa ka ị ya asọ dị te nọ ị ya asọ dị bụ ihe na-eme gị emedebe nwanne pụtara ụzọ adịrị ya ọ bụrụ eziokwu I'm a when it happened to me, I discarded my surname, which is Enwena. Yes, demon as Enwena, but I want as I want, I'm not Enwena. So we discarded it. I discarded it. Ụfọdụ family members that's up here. So mana mgbe m discarded ya, I then discard ya by my inheritance, my own share and family land. I still kept them. Understand? they are still there for me in my name. So when that working one way they change Java, but you don't change Java. You change Java. What of your inheritance? What of an obi? Only in a Joe nature of the reject Rafia. No one was responsible because of na na agwara gị na nwere ihe na na na call for attention na ngwurube nna gị ọ dịzie ka eju afa ya ọ bụrụ na ịdị e free ịdịrọ e free ka ị na-ajụ afịa what of dia inheritance inheritance ahụ ọ bụrụ nke data onye ahụ ị na-ajụ afịa fightr for nwanne pụtawa n'ụzọ adịrị ya mana esokwarị emeri oge nke gboo wee chenji afa chenji my surname na echenji my surname bịa nwanne echenji my surname nothing ha. mgbe ahụ ka agbaghịtere uke <laughs> so wee wee chigharịa so ọ bụrụ na unu na-echenji surname ọntụsị na good reasons ị nwere ike ichenji surname ị na-echenji surname ọntụsị na this surname has been your family surname maybe in the last four or five decades as in not centuries na ọnwụ gị agbụrụ nke ise ma ọ bụ na ọ bụzi great great great grand grand grandfather ka unu ka na-ata surname ya unu nwere ike isi oke ka unu brekee ya na ya grandfather was a good man was a great man na o mere ihe kwesịrị na-aga immortalize his name in the family o nwere family ga-eje na be ha kpụọ isi dị a grandfather ma ọ bụ na ọ was a strong man so nwere ike isi mba ka unu kọtụzie the name na nke ọzọ azaghị for a very long time ka azaba ya nke grandfather nke abalị ọba mma agwa nke abalị fụna nwere jenurisi ma ọ bụ na um, ya asị na-eme ị na-aza bụ afọ arịrị unu filuo na ya gbaa afọ alili anwa I am esutrozuru well to the present condition and happiness in your family nke aba ịghọtara eh, ya unu chọzie unu chenji afa dị ihe na ka ọ ga-adịzi ewu netu ahụ afọ asị wee saụndụ nke aba mana ọ bụrụ na ihe iji echenji ya eh? oh, asọ ne mbụ na ka i wee ribreti onwe gị n'iche ya sonim ka ị ghara iketazi oke for you n'ebe onye na eto nke mbụ a nọ thinking na ihe na-asọba na family wụ as a result of lifestyle of their their grandfather by their anmachi gwa gị to wake up ka iweke iwe ke up ịfụ na ọ bụrụ ebe ahụ ya problem o nwere ndị chenjigoro ya sonim mana ya etinye n'ebe aka n'ebe osoro na sonim osoro na sonim atọl ịmata na osoro na sonim bụ ị na-anya fụ na osoro na sonim ngwa ndị chenjiri chenji ihe n'ebe aka n'ebe so osoro na sonim yes ọ bụrụgoro ure na o nwere ihe datia grandfather aza sonim ya melon adịrị n'ọda ụnụ bụ ụmụ ya ụnụ bịa ụnụ emekwarịa ya ọ dịghị n'ọda and nke ọzọ there are so many ways ị ga-eji wee ghara iketa oke na mpụ ọbụla onye ikwu gị mere yes one you must turn a new leaf you must ensure na ị na an upright life by living aright then ihe ọpụta bụ na ichegharịgo ma chigharịa ya no longer operating at that level lower level of your forefathers ịdịgo matured dị spiritually advanced so ihe ọpụta bụ na ị na-emezi operate na higher frequency example maybe na ya uh, this ya forefathers are operating in lower frequency now you are operating in FM so there is no way you will take responsibility of whatever that is happening in or was was that happen in their region in the free so ihe ga-agba mbọ your lifestyle is it a positive you do have positive mindset wepụ aka n'ihe ọbụla bụ ọtọnọ maka na a ga-eji ajọ omume nke ndị bụ nna leta ụmụ ụmụ ha wee ruo na generation nke anọ so kedu ya lifestyle but I can tell you na some of the things lifestyle of our forefathers na ihe na-eme na agbụrụ a ka njọ karịa ihe mee na agbụrụ ndị gara aga ọ na agbụrụ a ka nwanne na-edina nwanne ya na agbụrụ a ka cousin na-edina cousin ya na agbụrụ a ka ndị mmadụ na-eji awere atụrụ mmadụ manya na agbụrụ a ka ndị mmadụ na-eji egwuru ji mmadụ mee ihe nsọ ala ihe ndị a adụrụgbo na agbụrụ aka a na-akwafu ọbara na agbụrụ aka a na-eme mpụ na adịbụrọgbo na ihe ndị anyị na-egwu ana m agwa gị na agbụrụ a na-eme mpụ na karịa agbụrụ ndị gara aga ebe ndati ya fada yes ya fada yes ị na-achọ ka iche ji afịa ụfọdụ n'ime ha emere mpụ ụfọdụ n'ime ha riri ego mmadụ ụfọdụ n'ime ha dị na nwunye mmadụ ụfọdụ n'ime ha merụ mpụ ọtọ na ọchụ ma abụsọ mmemere tes so ana m achọ ịgwa gị na na gị nwee sị na-esi ka isi na-echenji afọ ya asọ grandfather zaba afọ ya present father now not be the na nwa si wee fego n'elu ikume kamakwa ebe ọ nọ adị na ndị Igbo na-atụ isi na lere nkịta goro enwe na ihe ntupu ka nọkwa pịa so o nwere ike dị ọnwụ na asị ka e, etinye the life of ya forefather and ya present father na na-achị ịza sọ na ya hand by hand ịfụ na ya forefather was a rich was a good man a saint to compare mpụ na ọtọ na nna gị nna gị nwanyị ike na-epụta dị na ya wee good man mana ọ ma na ọtọ na obi So ọ bụrụ asị ka eche ekiwe eche ekiwe those life of our forefathers that sent. So onye mara ana na whatever happened etere ụgba na ihe dị important bụ na whatever said of your fathers and your forefathers there is a way you can live your life and you will wash yourself off of their iniquities. mana ihe niile dị n'aka gị nwa gị nwa na-achọ ka ị gbanwee afa ndị nna nna gị ha na ha mere mpụ ichere osi na ya nwere ike ọ bụrụ mpụ gị nwa metara yes ị na-eke nwaanyị afọ ime mpụ imegara na-agụ ya agụ o nwere ike ọ bụrụ na mpụ imeta na-eso gị ị na-achọ onye ya apụchụrụ plen no ha dị responsible for what you are doing but aka gị juru n'ọbara chegharịa ma chegharịa ọnya wụ ya pụọ ọ bụrụ na n'ihe wụ ya problem family si na family mebi na-emebiri ọgbụgba ndụ na aka na-akpatụrụ obi maọbụ na-emebiri ọfọ maọbụ na-emere ọtọ na-eme n'ọwa emegide ndị ichie once you you do the right thing everything will adị ka n'obi adị so ihe ị ga na-achọ ọgwụ ihe ị ga-eme na ngwurube nna gị to be at peace with the entities of powers mmụọ ndị eji wee kwa ngwurube nna gị ka gị na ha nọrọ n'udo because you can never win a war with the spirit nobody have ever done that and succeed yes ịma ọ na-egwu sokenegbu egwu ndị mmụọ as long as you living in this cross material never you open wall front with spirit but you never will eh to me anywhere even Jesus ndị ụka ọbịa did not fight with the spirit rather he will ask them clean spirit to leave this particular person because onye ahụ n'uchi dị ezinụlọ ya mba he will logic and make case for the person's release. Eh? ọ ihe ọ ga-eme mana ọ nwere mgbe ọ ga-eme gịnị si ha akast aband die die die fire elu nwere ọkụ ala nwere ọkụ Jesus never did that anywhere in the Bible because he know and he understand how things work that the spirit can never die so if we are Jesus yes gị nwanne nne m anya onye ụka ọbịa eriri eri if you are Jesus cannot kiss spirit to die who are you ordinary mmadụ ọ dịghị ka ị ga-egbu spirit ọnwụọ You cannot. And by putting your life on the line, challenging the spirit's authority, trying to kill them, imekwana onwe gị onye ilo mmụọ and they be ready to receive bulala. Who sent you? Although he yebu ha, can God say possible? So by trying to kill, you already killed you are already guilty of killing because you know, so good their ambition, which is not possible. maybe you are not properly mentored ka as we speak now somebody or somewhere Bruno, ọnụ na-ashout na-ama niile na-amada na-asị na ashout na ama niile na amada na asị na na ha ka ha rabụ nke a ka ha rabụ nke ha die ịna ahụ onye nwa mana I can tell you they will never die the earlier the better you understand how things work the better for you ya gazie nụ ka anyị kpọọ kaadị anyị ji maka ebe n'ụbọchị taa ka anyị bido na glo you know airtime 32 88 07 05 61 69 242 again 32 88 07 05 61 69 242 let me call for the last time 32 Eight eight zero seven zero five six one six nine two four two 07 05 for MTN seven nine three four one six one again eight one one six one seven eight 8 again let me start again one one seven nine three four one six one. Let me call for the last time. MTN eighty one one seven nine three four one six one. Remember, this card is my only my fans for my fans. If it's not network you are using, we call today. Please jump and pass. Someone else will still watch this video later today or from other our social media handles. n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile ekpe eme ekpere n'isi ndị niile awa viewers all over the world anyị kwuru na distance abụrụ ebari ya na ọrụ mmụọ anyị na-alụ n'okwu anyị na-ekwu bụ n'isi ha ebe ọ bụla onye anọ na under the planet earth under the influence of this our voice and under the sun ebe ọ bụla ikuru ikuku ruru na ebe ọnwụ na anyanwụ na ebe aka ikuru anyị ọma ayọ n'isi ha ka ha rabụ ndị niile eriri eri e front and back to the extent na ha che na I'll solve them with their problem. N'ụbọchị taa olu adala ka ha Igbo grace ịma na their problem abụrụ their solid na their problem bụ ichenji their their inner disposition of their heart ka ha nwee ike bido taa and recreate what will happen in their life by establishing productive mindset. and to work it out to ensure that ihe ọma niile ha will be, bụ their dreams come to pass. May they receive favor. May they receive help. May they receive blessings in whatever they are doing as their hand works. May favor locate them and upliftment. N'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa. Ya gazie. Ma fọ. ga-adịkwa n'ụdị oge a echi niile bụ sọnde ọ ga-adịkwa by 9 o'clock anyị ga-anọkwa n'oge awa nke eziokwu ka anyị na gị wee nọ ya iderecha vidiyo tụsara ndị enyi gị ya gazie